AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa Igbo ọma onye Chineke gọziri ndewo anyị abịala ọzọ n'ụbọchị taa n'ilebakwa anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ ama m na ichefubeghị na ọ bụ otu anyị ga-esi wee bụrụ ndị ga na-enwe mkpebi na ezi mkpebi mkpebi nke amamihe dị n'ime ya mkpebi nke e mere na mgbe kwesịrị ekwesị ka anyị ghara ịbụ ndị na-amaghị ihe dị n'ime anyị dị ka mmadụ ndị nke Chineke kere eke biko n'ụbọchị taa ana m achọ ka anyị leba anya na isiokwu nke na-asị bido ya n'ụzọ dịkarịsịrị mfe ọ bụ gịnị ka a ga-ebido n'ụzọ dịkarịsịrị mfe ọ bụ ịmụ otu anyị ga-esi wee bụrụ ndị ga na-enwe mkpebi ịpụrụ isi. ịsị ọ bụrụkwanụ na mmecha ihe ndị a niile ma ka bụkwara onye nwere nramahụ n'inwe mkpebi ọ bụrụ na ọ dabara otu a ihe m chọrọ ka anyị mee bụ anyị amalite ya na ụzọ nke gbakarịsịrị mfe ihe ahụ nke anyị na-etinye onwe anyị na ya anyị ahazie ya nke ọma matasị ihe nke a ọ bụkwa ihe nke kwesịrị ekwesị ma ekwela ka okwukwe kọ gị n'ihe ọ bụla nke ị na-eme ọ bụ ezie na ọ bụghị mgbe dum ka ihe ndị a na-adaba otu anyị si lee ya anya ma n'ọtụtụ ọ na-alụpụta ezi ihe ka anyị were ihe ịma atụ dị otu a dị ka anyị kwuru n'ụbọchị gara aga ọ bụrụ na mkpa gị bụ ịgbanwe ọrụ olee ụdị ọrụ ị chọrọ ọ bụrụ na ị hụla ọrụ nke ị chọrọ gịnị bụ ihe ị kwesịrị ime ị ga-achọpụta na onye nke chọrọ ime ihe dị otu a abụghị onye na-asị ebe ọ nọ mbụ apụwala m ihe ị ga-eme bụ ha ka m were ozuzu ike m ọ bụrụ na ozuzu ike gị bụ izu abụọ ma ọ bụ izu atọ gaa nara ozuzu ike gaa lee otu ebe ahụ dị ile anya hụ na ọ bụ ebe ka mma n'ụzọ niile karịa nke iji eji ị ga ịlọghachi bịa sị ha echeghị m na ọ ga-adabakwara anyị ọzọ ọ bụ ya bụ ihe anyị na-ekwu okwu ya kama mgbe ị na-abanyeje n'ihe dị otu a egbula oge ime ka onye ọbụla nke gị na ya na-emekọ ihe marasị na ịbụ onye kwesịrị ntụkwasị obi na nke a bụ ụkpụrụ nke ịtọrọ onwe gị dị ka mmadụ ọ bụghị naanị nke a n'ihe ọ bụla nke ị chọrọ ime lee anya ọkụkọ si na ọ na-abụ ya gaa mba na ya na-eji ụtụ ụkwụ eguzo mata ma ndị ya gara ebe ha bụ ndị na-eji ụkwụ abụọ tutu ya ewetue ụkwụ nke ọzọ mgbe ị na-ahụ ndị na-eme nke ọma na ndụ ihe ndị a niile bụ ihe ndị nke a malitere n'ụzọ dịkarịsịrị mfe ịmalite ihe ọbụla n'ụzọ dị mfe n'ezie site n'okwukwe ị ga-abụkwa onye e wuliri elu ga-abụrụ onye ọ ga-edo anya ịmata otu ị ga-esi na-enwe ezi mkpebi na mgbe e kwesịrị inwe mkpebi dị otu a ọbụna ndị a niile bụ ndị anyị na-ahụ a na-akpọ ndị nwere okwukwe ndị ọ na-agụ anyị agụ iso nzọụkwụ ha ndị a dum bụkwa ndị malitere n'ụzọ dịkarịsịrị mfe ma too n'ime ya lee anya David tutu David enwe mkpebi ibuso Goliat agha David gwara Sọl bụ eze Izrel na ya na-aga n'ime ọhịa ịzụ atụrụ nna ya na anụ ndọgbu na-apụta na ya onwe ya ga-ejide anụ ndọgbu ahụ dọgbue ha naanị nke a mere ka David ji nwee ike sị hapụnụ nwoke Filistia nke a a na-ebi ya ugwu ka m mee ka ọ mara na chineke na-adị ndụ n'obodo izrel. ọ bụ ya bụ ihe anyị na-atụgharị uche n'ime ya gị onye mụ na ya na-anọkọ ị kwesịrị inwe ntụkwasị obi nwee okwukwe n'ebe chineke nọ ka ị na-enwe ntakịrị okwukwe ahụ chineke a na-ewuli gị elu gaa bụrụ onye okwukwe ya ga-abụ nke a ga-eji na-ama atụ ụfọdụ n'ime anyị anyị chọọ ideba aha ụmụaka anyị n'ụlọ akwụkwọ anyị akpọrọ ha gaa n'ụlọ akwụkwọ nke toro eto na-emekwa nke ọma ebe na-enweghị ọtụtụ ụmụaka a na-ele anya dị a ga-asị na ndị a n'ezie ha amaghị ihe ha na-eme ọ bụrụ na ha maara ihe ha na-eme ụmụaka ga-abụ ndị bara ụba n'ebe a ma anyị echefuo sị na ọ bụ na ebe ahụ anyị kpọọ ụmụaka ahụ na-aga na ọ dị mgbe ha ji mkpụrụ mmadụ ole na ole wee malite dịka n'ụlọ akwụkwọ ebe a anyị onwe anyị nọ na-arụ ọrụ ụlọ akwụkwọ mahadum mgbe a malitere ya ọ bụ mmadụ asaa ka eji malite ya ndị ụkọchukwu mmadụ asaa naanị ma n'ụbọchị taa bịarute ebe a ka ịhụ ihe na-eme ọ bụ ya ka o ji dị mkpa ka anyị ghara ichefu mgbe anyị na-amalite ihe ọ bụla n'ụzọ nke dịkarịsịrị mfe ọ dịghị onye ọ bụla n'ime anyị nke ṅụjuru mmiri a n'afọ nke na-apụghị ịmata ihe nke ga-eme ma ọ bụrụ na anyị kpebie na anyị ga-eteta n'ụra nọrọ n'elu akwa anyị na-ebilighị chọọ otu anyị ga-esi wee nyere onwe anyị aka ọ dịghị onye amaghị na ụbọchị ahụ agaghị agara anyị nke ọma ma ọ bụ anyị ebilie ebilie nọrọ na mgbe tụkọta ụkwụ na-enyo ihe onyonyo n'ezie ị ga-abụ onye ga-ebe mma kwara n'ihi na tutu ị na-amata ihe na-emenụ chi ejie gaa hụ na ịtụfuwo ohere ọma niile nke Chineke nyere gị ị ga-eji wee mee ihe nke kwesịrị ịbara gị uru biko abụla onye ọ na-abụ tutu gị mee ihe gị lewe ka ịmata ihe onye nke ọzọ na-eme ma ọ bụ enyi gị ma ọ bụ nwanne gị ga-elewe anya ka ịhụ ihe ọ chọrọ ime tutu gị enwere ike ịhazi onwe gị ma nwee mkpebi ihe nke ị kwesịrị ime biko bụrụ onye nke na-ahazi onwe gị nwee atụmatụ n'ime obi gị nweekwa mkpebi nke ịgbanwe atụmatụ a ma ọ bụrụ na ọ daba na ịhụrụ na Chineke akwadoghị ya mgbe ụfọdụ anyị na-abụ ndị na-ebu onwe anyị ibu nke anyị na-apụghị ibu ma mgbe ọ dabara otu a biko jiri nwayọọ welata aka gị ka ị ghara ịbụ onye ga-etufu ndụ gị ngwa ngwa ị na-enwe mkpebi otu ntakịrị ọ bụla mkpebi a nke ị nwere ha biko guzogide na mkpebi dị otu a wepụta ohere mee ihe nke ya na ya so ọ bụ inye ya ohere nke o kwesịrị chineke anya bụ chineke nke aghara ọ bụ chineke nke udo ọ bụ ya mere anyị jisi ka anyị tụkwasị ya obi na ọ ga-eduzi anyị n'ụzọ anyị niile ya mere ewetala ọgba aghara n'ime ndụ gị site na-enweghị ezi mkpebi na nchịkọta nke ukwuu a ka anyị lebata anya na akwụkwọ ndị kọlọsị isi atọ amaokwu nke abụọ ka anyị mara ihe ọ na-agwa anyị ndị kọlọsi isi atọ amaokwu nke abụọ ọ na-asị otu a tụkwasịnụ uche na ihe dị n'elu ọ bụghị n'ihe dị n'elu ụwa tụkwasịnụ uche na ihe dị n'elu ọ bụghị n'ihe dị n'ụwa mgbe ị na-atụkwasị uche n'ihe dị n'elu ọ bụ Jehova n'onwe ya ka ị na-elekwasị anya onye kweworo gị nkwa na ihe na-agaghị eme gị na ọ ga-enyere gị aka n'ụzọ niile abụla onye ọ bụ ntakịrị ihe metu echiche gị apụọ n'ihe nke ị na-eme wulite onwe gị elu n'akparamagwa nke inwe ezi mkpebi enwe obi abụọ egbula oge ike agwụla gị atụla nchinchi kama ụbọchị niile ọ dị otu ahụ ọ dịrị gị kọsara ya onye nwe anyị na ekpere gwa Chineke na ị chọrọ ime ihe nke a n'ezie ọ bụghị dịka echiche nke obi gị si dị kama ị na-echerekwa ntụziaka ya onye nwe m ga-anọnyere gị obi ụtọ ka anyị ji na-ekele onye okenye nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ anyị na-arịọ ka ngọzi Chineke nduzi ya na ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha Jizọs ọ bụrụ na ihe ndị a masịrị gị onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com ma ọ bụ awrnigeria at gmail dot com ezi nwa Chineke ọma na-ege ntị n'ọnụ nwayọọ ma anyị ga-ewetara anyị abụọ ọma ma nabatakwa onye mgbasa ozi nwa Chineke nọ na njikere ka anyị tinye ya n'ekpere bụ ohere anyị nwere iji tụgharịa uche ihe gbasara ọnọdụ anyị n'elu ụwa ebe anyị na Chineke anyị nọ onye kere ụwa were mmadụ tinye n'ime ya dịka anyị matara n'akwụkwọ Sam 115:16 ebe ọ sị eluigwe bụ eluigwe ka Jehova nwe ma ụwa ka o mere nye mmadụ anyị na-ahụta sị na Chineke nwere echiche ọma ọ na-echere anyị bụ mmadụ dịka anyị hụtara n'akwụkwọ jeremaya 29 verse 11 ebe ọ sị na ya na-echere anyị echiche udo ajụjụ a na-ajụ gịnị mere Chineke ji na-echere anyị udiri echiche ọ bụ na o kere anyị n'oyiyi ya dịka mmehie bịara ka anyị hụtara n'akwụkwọ Jenesis 3 anyị gụtuo ebe anyị ga-amata n'ọwa ebe mmehie bidoro kemgbe oge ahụ Chineke na-achọ ụzọ otu ọ ga-esi ridimuo imeji ya ebe mmadụ nọ ọ bịa bụ ihe merenụ chineke ji na-agba mbọ ịhụta otu ọ ga-esi mee ka mmadụ bụrụ ihe nọkwataranụ ọ bịa were isiokwu anyị n'oge awa anyị kwesịrị iji mara na isiokwu anyị dị mkpa anyị mata na anyị bụ ọbịa n'elu ụwa otu ụbọchị anyị ga-ahapụ ụwa dịka Psalm 119 verse 19 n'ezie n'ezie ime ka anyị mara na isiokwu anyị taa na ụzọ ụla ụzọ ụla kedu ebe anyị na-ala anyị nwere chineke nke hụrụ anyị n'anya nke ukwuu onye nke kere anyị ka anyị mee ebumnobi ya bụ nke anyị na-enweghị ike imeta taa ọ bụ chineke dụtara anyị n'ọnọdụ nke anyị nọ n'ụbọchị ndị a niile n'ala ndị dị ndụ n'agbanyeghịkwa ihe dum anyị na-agabiga nke mmehie kpatara anyị ahụla n'ihe mmehie butere taa ekweghị ekwe niile ife arụsị niile ọnọdụ ọjọọ niile dị iche iche nke m butere na ntaramahụhụ a dị ukwuu n'elu ụwa n'ụbọchị taa ma ọ bụ Chineke ka o si n'aka kama ọ bụ anyị maka ka o si n'aka n'ihi Chineke na-echere anyị echiche ọma echiche ọma ahụ ọ na-echekwara anyị bụkwa ebe ihe dị ụra Chineke ji na-achọ ụzọ ma ọ bụ ụzọ ọzọ ọ ga-eji mee ka anyị na-ede na mma dịka anyị na-ekwu ya n'oge awa o kwesịrị ka anyị mara si ee na ụla dịrịrị onye ọbụla jere ije anyị bụ ndị ije n'ụwa a ebe anyị bụ ndị ije otu ụbọchị anyị ga-alarịrị ajụjụ abụrụ kedu ebe ị ga-ala nwanne m nwoke biko ọ na m akpọrọ ka ị gaa n'akwụkwọ nsọ nwee nkasi obi zuru oke n'akwụkwọ Jọn 14:1-3 ebe anyị ma ama nga ahụ bụ nga na-egosi anyị si e na chineke anyị bụ chineke sitekwe mgbe ebi ebi ruo ebi ebi ọ dịghị agbanwe agbanwe ebe ahụ ka chineke chọrọ ime ka ị mata n'ọnọdụ ntaramahụhụ gị n'ọnọdụ nhụju anya gị n'ọnọdụ ihe isi ike gị n'ọnọdụ ihe ọbụla gị n'ọnọdụ ọnwụ nke anyị na-agabiga taa n'ọbụ ka anyị nwee ike mata na anyị nwere ebe anyị na-ala ebe ahụ ọ na-asị gịnị ọ sị ka obi unu ghara ịlọ mmiri kwerenụ na chineke kwerenụ na m n'ụlọ nna m ọtụtụ ebe obibi dị ọ bụrụ na ọ bụ otu a m ga-agwawori unu n'ihi na ana m aga idoziri unu ebe ọ bụrụ na m aga doziere unu ebe agaje m ebe ọzọ m ga-anara unu nye onwe m ka unu onwe unu wee n'ebe m onwe m nọ nke a mbụ okwu agbamume na okwu nkasi obi dịrị mụ na ha abụọ taa ịga iji gbasi mbọ ike ime ka ị mara na o nwere ebe ị ga-alarịrị ebe ahụ ị ga-alarịrị bụ ebe ahụ Chineke anyị nọ ebe ahụ ọ ga-ebi ebighị ebi ọnwụ na-agaghị adị ma ajụjụ a na-ajụ kedu ụdị mmadụ ndị ga-ala ebe ahụ ebe n'ụwa nke e nyere anyị nnupụisi emeela anyị abụrụ ndị na-ezukwa oke n'ụwa taa ajụjụ ada ajụ kedụkwa ihe bụ ihe ị ga-eji nwee ike ibite ebe ahụ wee ebe Chineke bi a na-akpọ eluigwe nwanne m ọ bụ ajụjụ dịrị gị taa dịka ajụjụ ahụ na-aga ihe ọ na-akọwakwara bụ na Chineke egbuola ụzọ ọbụla inye onye ọbụla nke kwesịrị ige ya ntị ka ị nwee ike bụ onye gị rute ebe ahụ anyị nle anya na akwụkwọ Matiu isi ise amaokwu nke atọ ụdịrị mmadụ a ga-ahụ ebe a ọ bụ gịnị ọ sị na ngọzi na-adị ndị dị onye n'ime mmụọ taa mbụ nọmba 1 people a ga-ahụ ebe ahụ ịdị onye n'ime mmụọ kedu ụdị ogbenye dị ị ga-abụrụrụ onye weturu onwe ya n'ala mara na onye bụ Chineke nke eluigwe na ọbịa bụ onye kachasị ihe niile elu n'ọnọdụ mmadụ n'ọnọdụ nwa nke chineke ị ga-ewetụrụrụ onwe ya n'ala ị ga-arịrịrị bụrụrụ ogbenye n'ime mmụọ nke abụọ kwa akpụkpọ matu ebe ahụ isi ise amaokwu nke isii ị ga-enwe agụụ nke ezi omume halaluya agụụ nke ezi omume bụ ihe naanị ga-eme gị gị bụrụ onye tozuru oke ịba n'eluigwe n'ihi ya nwanne m nwoke n'ihi na ebe ahụ mmehie agaghị enwe ike ibikwa n'etiti mmadụ na Chineke ka bụ ihe ị ga-ahụ ama mmehie agaghị enwe ike ọzọ ibi n'etiti mmadụ na Chineke nke a niile mmehie na-emere n'elu ụwa nke a bụ ọgwụgwụ ya ihe anyị na-ekwuzi okwu ya n'oge awa bụ otu anyị na Chineke anyị ga-eji nọkwata bie dịka nna na nwa nwanne m nwoke nwanne m nwaanyị ma na-achọ ime ka ọ dịrị gị mkpụmkpụ na ihe ị ga-elegide anya bụ kedu otu m ga-eji bụrụ onye dị ogbenye n'ime mmụọ kedu otu m ga-eji nwee agụụ nke ezi omume ọ bụ ihe abụọ ga-adịrịrị mkpa ị ga-enwetarịrị tutu gị bụrụ onye nke ga-eketa ala eze. n'ime nwanne m ọnọdụ dị mma fọrọ n'elu ụwa n'ihi na chineke anyị bụ onye na-enwe ogologo ntachi obi na-enyekwa mmadụ ohere ka anyị bịa na nchegharị ma otu ihe m na-achọ ime ka ị mara na nkwa nke chineke kwere bụ anyị lee anya n'akwụkwọ nsọ akwụkwọ mkpughe iri abụọ na otu amaokwu nke anọ ebe ahụ bụ ebe tọkasịrị m ụtọ ebe ahụ bụ ebe m nwere ama zuru oke dịka chineke anyị mere ka o doo m anya na akwụkwọ nsọ dịka ndị o jiri jee ozi na mbụ site na akwụkwọ ịmọs isi atọ amaokwu nke asaa ọ sị na onwe otu ya ga-eji mee ihe ọbụla ma ya agaghị ebu ụzọ kpughe izu nzuzo nye ndị ori ya bụ ndị amụma ya ndị uru amụma nke chineke anyị hụrụ n'akwụkwọ nsọ zuru oke ọ bụ ihe mere ha ji kọọ akụkọ gbasara okwu ọnụ nke chineke nye anyị n'oge anyị a ugbu a n'ihi ka ihe m ji na-ekwute ya bụ na ebe ahụ wee ebe merenụ dịka m nọ ndụ na-ata ahụhụ dịka m nọ ndụ n'ụbọchị keta onweghị ihe na-ezuru m dịka ịnọ ndụ dịka mmadụ onwe ihe ọma na-abịa ebe ị nọ ma ọ bụ na-abịarụ nso ụlọ ikwu uhu nwanne m nwoke nwanne m nwaanyị ezigbo ọṅụ kwesịrị ịdị n'obi n'ihi na onye nwe anyị echetala anyị n'ụbọchị ndị a ime anyị mma ime ka anyị bụrụ ndị ga-ahafụlụ ụwa bụrụ ndị ga-ibi esoro ya bi ebighị ebi ọ bụ ihe dị oke mkpa mụ na ha abụọ ga-etipụta ndụ anyị ọnya ịgba mbọ lee ma anyị ga-ahapụ ụwa nke a mmehie na-emebiela ekweghị ekwe na-emebiela karịsịa ọnwụ na anyụ anyị anya ụtụtụ na anyasị ebe ọ bụla Chineke kwupụrụ okwu ya okwu Chineke ga-emerụzirịrị ma ihe karịsịrị mkpa bụ okwu Chineke ọ ga-emezu nke ọma n'isi gị n'ihi na okwu Chineke bụcha nke ọma ka ọ bụ nke ọjọọ na-emezu n'isi gị marakwa na mgbe anyị bidoro okwu taa a gwara gị sị na Chineke na-echere anyị echiche ọma echiche udo inye anyị ọganiru ya bụ ebe Chineke nwere mmasị ọ bụrụla na gị nwa bụ mmadụ na ị ga-ebi n'ụwa taa ihe dị aṅa abụrụ ihe dị gị n'aka ị na-eme o nwere onye na akụrụghị egwu ị na-agba onye a na akụrụghị egwu ị na-agba ọbịa bụ onye ahụ a na-akpọ ekwensu and ebe ekwensu nọ dịka akwụkwọ jọn gbara anyị ama jọn isi iri amaokwu nke iri ọ sị na ọ bịara ibibi igbu ma ịla n'iyi ebe ọ bụ na ọ bịara ịla n'iyi ọ gaghị ezi ihe dị mma ọ bụkwụrụ dị n'ogo nke n'ịbụ onye mmehie taa ọ na-agwakwasị ntọọ na ịnwụọla ebeliime na mmehie na nzọpụta adịghị ma okwu nke oke ọṅụ na-abịaru nsogbu taa bụ na chineke agwara gị ma obi gị alọla mmiri ma ikwere na ya ibidokwa taa tụgharịa bụrụ onye ga-esonụ na ndị agụụ ezi omume na-agụ dịka Matiu kọwara anyị ị nwere ezigbote ọnọdụ n'eluigwe gị bụrụ onye gị iwetu onwe gị n'ala jụ ihe ndị ụwa niile hụrụ n'anya taa wetuo onwe gị n'ala legide jizọs anya ịbụ onye gị iketa alaeze eluigwe alaeze eluigwe bụ ihe naanị dịkasịrị mkpa onye ọbụla dị ndụ n'elu ụwa taa nwanne m nwoke nwanne m nwaanyị ihe m ji na-achọ ime ka anyị leba anya ebe ahụ bụ ka anyị nwee ike ịmara na ihe ọdụ niile dị n'elu uwe a bụcha ihe efu ma ihe naanị anyị ga-eji si ebe a laa n'eluigwe ọ bụ gịnị ọ bụ agwa ọma dịka nwa nke kraịst adị m ịrịọ onye ọbụla nke na-anụ olu m n'ụbọchị ike ka o nwee ike rịba ama na chineke bụ chineke nke izi ezi niile chineke anyị bụ onye zuru oke dịka emere ka anyị mara na ụbọchị ndị a na anyị ga-izu oke dịka nna anyị bi n'eluigwe zuru oke ana m atụte mmụọ taa bido chewe echiche ọ bụ ụdị echiche m na-eche ka anyị dum nwee ike ịgba ọsọ eluigwe ma na chineke anyị ga-emeziri ihe o kwuru na nkwa n'aha aha jizọs kraịst onye nwe anyị obi ụtọ ka anyị ji na-ekele onye mgbasa ozi nwa chineke tere mmanụ nwanne anyị nwoke Kingsley imela na oziọma nke nyere anyị taa oziọma nke pụrụ iche ara ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ọ na-agba gị ume n'ihe ọbụla bụla nke itinyere aka n'ime ụwa anyị nọ n'ime ya amen ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail com awrnigeria at onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 mara na ị nwere ike ige ozi ọma nke na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine lowrence na si echi ka anyị zukọkwa ndewo